Isiokwu a na-amụ amụ nke iri anọ na itoolu. A ga-amụ isiokwu a n'izu malitere na Jenụwarị 29 ruo Febụwarị 4. Jehova ọ ga-aza ekpere m? okwu Akwụkwọ Nsọ esi nweta isiokwu a. Unu ga-akpọku m, bịakwarịọ m arịrịọ, m ga-egekwa unu ntị. Jeremaya isi iri abụọ na itoolu amaokwu iri na abụọ Abụ nke iri anọ na otu Biko nụrụ ekpere m ihe isiokwu a na-ekwu n'isiokwu a anyị ga-aghọta ihe mere obi ji kwesị isi anyị ike na Jehova ga-aza ekpere anyị mgbe niile otu gosiri na ọ hụrụ anyị n'anya ma na-ekpe ikpe ziri ezi Paragraf nke mbụ na nke abụọ ajụjụ gịnị mere anyị nwere ike iji chee na Jehova anaghị aza ekpere anyị na-enwe ezigbo obi ụtọ n'ihi Jehova ọ ga-emere gị ihe obi gị chọrọ abụọma nke iri atọ na asaa ama okwu anọ nkwa a Baịbụl kwere magburu onwe ya ma anyị kwesịrị ịtụwa anya na Jehova ga-emere anyị ihe niile anyị rịọrọ ya ozugbo gịnị mere ihe a ji bụrụ ezigbo ajụjụ ka anyị legodo ihe atụ ndị a otu nwanna nwaanyị na-alụbeghị di kpere ekpere ka ọ gaa ụlọ akwụkwọ maka ndị na-ekwusa ozi ọma alaeze ma ọtụtụ afọ agafeela akpọbeghị ya otu nwanna bụ nwa okorobịa rịọrọ Jehova ka o mee ka ọrịa ọjọọ na-ara ya kwụsị ka o nwee ike ịrụkwu ọrụ n'ọgbakọ ma ọ gbakere nne na nna bụ ndị Kraịst kpere ekpere ka nwa ha nọsie ike n'ọgbakọ ma nwa ha ahụ mechara kwụsị ife Jehova o nwere ike ịbụ na gị nwa arịọla Jehova ka o meere gị ihe ma emebereghị gị ya ya emee ka ị chee na Jehova na-aza ekpere ndị ọzọ ma ọ naghị aza nke gị ị nwekwara ike ị na-eche na e nwere ihe ọjọọ ị mere otu nwanna nwaanyị aha ya bụ Janice chere otu ahụ ya na di ya kpere ekpere na ha chọsiri ike ije ozi na Betel ọ sịrị obi siri m ike na anyị ga-aga Betel n'oge na-adịghị anya ma ọtụtụ afọ agafeela akpọbeghị ha ka ha jewe ozi na Betel nwanna nwaanyị janis sịrị obi jọrọ m njọ amaghịkwa m ihe m ga-eme eme m chere na enweela ihe m mere kpasuru Jehova iwe m kpere ekpere ọtụtụ ugboro ka m jee ozi na Betel gịnị mere Jehova azabeghị ekpere m Paragraf nke atọ ajụjụ gịnị ka anyị ga-ekwu gbasara ya n'isiokwu a mgbe ụfọdụ anyị nwere ike ị na-eche ma Jehova ọ na-anụkwa ekpere anyị e nwedoro ụfọdụ ndị fere Jehova n'oge ochie ọ dị otu ahụ olee ihe nwere ike ime ka obi sie gị ike na Jehova ga-aza ekpere gị iji nyere anyị aka ịmata azịza ya anyị kwesịrị ibu ụzọ zaa ajụjụ ndị a nke mbụ gịnị ka anyị kwesịrị ịtụ anya ka Jehova mee nke abụọ gịnị ka Jehova na-atụ anya ka anyị mee nke atọ Gịnị mere o nwere ike iji dị mkpa ka anyị gbanwee ihe ụfọdụ anyị na-ekpe na-ekpere? Gịnị ka anyị kwesịrị ịtụ anya ka Jehova mee? Paragraf nke anọ ajụjụ Dị ka e kwuru na Jeremaya isi iri abụọ na itoolu amaokwu iri na abụọ gịnị ka Jehova kwere nkwa ime? Jehova kwere nkwa na ọ ga-ege ntị n'ekpere anyị Jeremaya isi iri abụọ na itoolu amaokwu iri na abụọ sịrị unu ga-akpọku m bịakwarịọ m arịrịọ m ga-egekwa unu ntị Chineke anyị hụrụ ndị ji obi ha niile na-efe ya n'anya n'ihi ya ọ na-ege ntị n'ekpere ha ma ihe a apụtaghị na ọ ga-emere anyị ihe niile anyị na-arịọ ya ọ bụ n'ime ụwa ọhụrụ ka ọ ga-emere anyị ụfọdụ n'ime ihe ndị anyị na-arịọ ya paragrafụ nke ise ajụjụ gịnị ka Jehova na-echebara echiche ma ọ na-ege ntị n'ekpere anyị kọwaa Jehova na-echebara otu ekpere anyị si gbasa nzube ya echiche ihe so na nzube ya bụ ime ka ma ụmụ nwoke ma ụmụ nwanyị ndị ji otu obi na-efe ya ju n'ụwa ya na-achị ha ma Setan kwuru na ihe ga-akara ụmụ mmadụ mma ma ha chịwa onwe ha iji gosi na Setan bụ onye ụgha Jehova kwere ka ụmụ mmadụ na-achị onwe ha ma ọchịchị ụmụ mmadụ akpatala ọtụtụ nsogbu ndị anyị na ha na-alụ taa anyị ghọtara na Jehova agaghị ewepụrụ anyị nsogbu niile taa ọ bụrụ na o mee otu ahụ ụfọdụ ndị nwere ike iche na ọchịchị ụmụ mmadụ na-azụta ihe a tụrụ ya n'ahịa nakwa na ọ ga-akwụsịli nsogbu ụmụ mmadụ paragrafụ nke isii ajụjụ Olee ihe mere obi ji kwesị isi anyị ike na ihe ọbụla Jehova na-eme na-egosi na ọ hụrụ anyị n'anya nakwa na ọ na-ekpe ikpe ziri ezi? Otu Jehova nwere ike isi azụ otu ihe ndị ohu ya rịọrọ ya nwere ike ịdị iche iche. Mgbe eze Hezekaya nọ n'ọnụ ọnwụ, ọ rịọrọ Jehova ka o nyere ya aka ịgbake. Jehova zara ekpere ya, mee ka ọ gbakee. ma mgbe Pọl onyeozi rịọrọ Jehova ka o wepụrụ ya nsogbu dị ka ogwu na-adụ ya n'ahụ nke nwere ike ịbụ ọrịa na-arịa ya Jehova ewepụrụghị ya nsogbu ahụ ndị Kọrịntị nke abụọ isi iri na abụọ okwu asaa ruo nke itoolu ndị ọzọ bụ onye onyeozi na Pita onyeozi eze Herọd chọrọ igbu ha abụọ ọgbakọ kpeere Pita ekpere ọ ga-abụkwa na ha kpeere james ma e gburu Jems Chineke arụ ọrụ ebube napụta Pita anyị nwere ike ị na-echesị gịnị mere Jehova ji napụta Pita mana ọ napụtaghị James Baịbụl agwaghị anyị ihe edere n'ala ala peji sịrị gụọ isiokwu bụ obi osiri gị ike na Jehova na-eme ihe dị mma mgbe niile nke gbara n'ụlọ nche Febụwarị 2022 paragrafụ nke atọ ruo na nke isii ihe edere n'ala ala peji agwụla ma otu ihe obi kwesịrị isi anyị ike na ya bụ na Jehova anaghị ekpe ikpe na-ezighị ezi Detronomi isi iri atọ na abụọ a ma okwu anọ anyị makwa na Jehova hụrụ ma Pita ma James n'anya mgbe ụfọdụ Jehova nwere ike ịza ekpere anyị otu na-abụghị otu anyị tụrụ anya ya ma ebe obi siri anyị ike na ihe niile Jehova na-eme bụ maka na ọ hụrụ anyị n'anya nakwa na ọ na-ekpe ikpe ziri ezi anyị anaghị eme mkpesa maka otu o kpebiri isi aza ekpere anyị paragrafụ nke asaa ajụjụ gịnị ka anyị na-ekwesịghị ime maka gịnị anyị ekwesịghị iji otu Jehova si zaa ekpere anyị na-atụnyere otu o si zaa ekpere ndị ọzọ dịka ihe atụ anyị nwere ike ịrịọ Jehova ka o meere anyị otu ihe ma o meereghị anyị ya emechaa anyị achọpụta na e nwere onye ọzọ rịọrọ otu ụdị ihe ahụ ya eyie ka Jehova o meere ya ihe ahụ ihe a mere otu nwanna nwaanyị aha ya bụ Ana o kpere ekpere ka Jehova mee ka di ya aha ya bụ Matiu gbakee n'ọrịa kansa ọ na-arịa n'otu oge ahụ e nwere ụmụnna nwaanyị abụọ mere agadi na-arịakwa kansa nwanna nwaanyị Ana kpesiri ekpere ike ka Jehova nyere di ya na ụmụnna nwaanyị ndị ahụ aka ụmụnna nwaanyị ndị ahụ gbakere ma di Ana nwụrụ na mmalite nwanna nwaanyị Ana jụrụ onwe ya ma ihe mere ụmụnna nwaanyị ahụ ji gbakee ọ bụ na Jehova nyere ha aka ịgbake ọ bụrụ otu ahụ gịnị mere Jehova azaghị ekpere o kpere ka di ya gbakee n'eziokwu anyị agaghị ekwuli ihe mere ụmụnna nwaanyị abụọ ahụ ji gbakee Ihe anyị ma bụ na oge na-abịa mgbe Jehova ga-ewepụrụ anyị nsogbu anyị niile. Ọ na-agụsikwa ya agụ ike ịkpọlite ndị enyi ya nwụrụ anwụ. Paragraf nke asatọ ajụjụ nke a dịka e kwuru na Aịzaya isi iri anọ na atọ amaokwu abụọ olee otú Jehova si akwado anyị ajụjụ nke b olee otú ekpere nwere ike isi nyere anyị aka n'oge ọnwa tara akpụ bịara anyị Jehova ga-akwado anyị mgbe niile ọ na-ewute nna anyị hụrụ anyị n'anya bụ Jehova ma anyị na-ata ahụhụ ma ọ naghị ewepụrụ anyị nsogbu anyị niile enwere ike iji nsogbu ndị ahụ tụnyere osimiri ma ọ bụ ọkụ ma o kwere anyị nkwa na ọ ga-enyere anyị aka ịgafe ha Aịzaya isi iri anọ na atọ amaokwu abụọ sịrị ọ bụrụ na unu agafewe mmiri m ga-anọnyere unu ọ bụrụkwa na unu agafewe osimiri ọ gaghị eri unu ọ bụrụ na unu agafewe ebe ọkụ dị ọ gaghị ere unu ire ọkụ agaghịkwa ere unu ọ gaghị ekwe ka nsogbu ndị na-abịara anyị mee ka anyị kwụsị ife ya Jehova na-enyekwa anyị mmụọ nsọ ya nke na-enyere anyị aka ịdị nsogbu ndị anyị nwere n'ihi ya obi kwesịrị isi anyị ike na Jehova ga-enye anyị ihe ndị dị anyị mkpa iji die nsogbu anyị nọsiekwa ike n'ofufe ya ihe edere n'ala ala peji sịrị ị chọọ ịmata otu Jehova si enyere anyị aka idi ọnwụnwa ndị na-abịara anyị lee vidio dị na jw.org isiokwu ya bụ ekpere na-enyere anyị aka ịdị nsogbu ihe edere n'ala ala peji agwụla gịnị ka Jehova na-atụ anya ka anyị mee paragrafụ nke itoolu ajụjụ Dịka e kwuru na Jems isi mbụ amaokwu isii na nke asaa gịnị mere anyị ji kwesị ịtụkwasị Jehova obi na ọ ga-enyere anyị aka Jehova chọrọ ka anyị tụkwasị ya obi mgbe ụfọdụ nsogbu na-abịara anyị na-eyi ihe anyị na-agaghị ebili anyị nwedịrị ike ị na-enwe obi abụọ ma Jehova ọ ga-enyekwara anyị aka ma Baịbụl mere ka obi sie anyị ike na Jehova ga-enye anyị ike anyị ga-eji wụfee mgbede Abụ Ọma nke iri na asatọ amaokwu iri abụọ na itoolu n'ihi ya kama ịnọ na-enwe obi abụọ anyị kwesịrị ikpe ekpere nwee okwukwe siri ike na Jehova ga-aza ekpere anyị James isi mbụ amaokwu isii na nke asaa sịrị ma o kwesịrị inwe okwukwe mgbe ọ na-arịọ ya o kwesịghị inwe obi abụọ ọbụla n'ihi na onye nwere obi abụọ dị ka ebili mmiri nke oke osimiri nke ifufe na-akwagharị na-enugharịkwa. N'eziokwu, onye dị otu ahụ ekwesịghị iche na ọ ga-anata ihe ọ bụla n'aka Jehova. Paragraf nke iri ajụjụ mee ihe atụ otu anyị nwere ike isi eme ihe dabara n'ekpere anyị Jehova na-atụ anya ka anyị mee ihe dabara n'ekpere anyị dị ka ihe atụ nwanna nwere ike ịgwa Jehova ka o mee ka onye ọ na-arụrụ ọrụ nye ya oge ọ ga-eji aga mgbakọ ukwu olee otú Jehova nwere ike isi aza ekpere ya o nwere ike ime ka nwanna ahụ nwee obi ike ọ ga-eji gakwuru onye ọ na-arụrụ ọrụ ma ọ bụ nwanna ahụ ka ọ dị n'aka ịgakwuru onye ọ na-arụrụ ọrụ ma gwa ya ihe ọ chọrọ ka e meere ya o nwere ike ịrịa onye ọ na-arụrụ ọrụ ọtụtụ ugboro o nwedịrị ike ikwu ka onye ọrụ ibe ya rụchitere ya emechaa ya rụọ nke onye ahụ ọ bụrụ na ọ dị mkpa o nwere ike ikwu ka a ghara ịkwụ ya ụgwọ n'oge ahụ ọ na-agaghị anọ ya paragrafụ nke iri na otu ajụjụ gịnị mere anyị ji kwesị na-ekpe ekpere ọtụtụ ugboro gbasara nsogbu anyị Jehova chọrọ ka anyị na-ekpe ekpere ọtụtụ ugboro gbasara ihe ndị dị anyị mkpa ihe Jizọs kwuru gosiri na ọ bụghị ihe niile anyị kpere na ekpere ka a ga-emere anyị ozugbo n'ihi ya adala mba na-ekpesi ekpere ike na-ekpekwa ya ọtụtụ ugboro ọ bụrụ na ike agwụghị anyị ikpe ekpere gbasara ihe anyị na-arịọ anyị na-egosi Jehova na ihe ahụ anyị rịọrọ ya dị anyị ezigbo mkpa ọ na-egosikwa na anyị nwere okwukwe na Jehova ga-enyeliri anyị aka gịnị mere o nwere ike iji dị mkpa ka anyị gbanwee ihe ụfọdụ anyị na-ekpe n'ekpere paragrafụ nke iri na abụọ ajụjụ nke a olee otu ajụjụ anyị kwesịrị ịjụ onwe anyị gbasara ekpere anyị N'ihi gịnị? Ajụjụ nke bi olee otú anyị ga-esi hụ na ekpere anyị na-egosi na anyị na-akwanyere Jehova ugwu? Ọ bụrụ na emereghị anyị ihe anyị na-ekpe n'ekpere, anyị nwere ike ịjụ onwe anyị ajụjụ atọ. Nke mbụ bụ ọ bụ ihe a ka m kwesịrị ikpe n'ekpere? Ọtụtụ mgbe anyị na-eche na anyị ma ihe ga-akacha baara anyị uru ma ihe ahụ anyị na-arịọ nwere ike ịbụ ihe na-agaghị abara anyị uru ọ bụrụ na anyị na-ekpe ekpere gbasara otu nsogbu anyị nwere o nwere ike ịbụ na e nwere ụzọ ka mma nsogbu ahụ ga-esi kwụsị karịa nke anyị na-arịọ ụfọdụ ihe anyị na-arịọ nwekwara ike ịbụ na ha adabaghị n'uche Jehova dị ka ihe atụ chegodi gbasara nne na nna ahụ anyị kwuru okwu ha na mmalite ha rịọrọ Jehova ka o nyere nwa ha aka ịnọsi ike n'ọgbakọ ihe a yiri ihe ha kwesịrị ịrịọ ma Jehova agaghị amanye onye ọ bụla n'ime anyị ife ya ọ chọrọ ka anyị niile ma ụmụ anyị jiri aka anyị kpebie ife ya n'ihi ya ihe nne na nna ahụ gaara arịọ Jehova bụ ka o nyere ha aka ka ihe ha na-akụziri nwa ha ruo ya n'obi nke ga-eme ka ọ hụ Jehova n'anya ma bụrụ enyi ya ihe dị n'igbe sịrị ihe ndị m na-arịọ Jehova ha na-egosi na m na-akwanyere ya ùgwù Jehova bụ nna hụrụ anyị n'anya chọrọ ịza ekpere anyị ma ọ bụ ya kere anyị anyị kwesịkwara ị na-akwanyere ya ùgwù olee otú ị ga-esi egosi na ị na-akwanyere nna gị nke elu igwe ùgwù ma ị na-ekpe ekpere jide n'aka na ihe ị na-arịọ Chineke dabara n'uche ya nakwa na ibu ihe ọma n'obi na-arịọ ya anyị ekwesịghị ikwe ka ekpere anyị bụrụ naanị maka onwe anyị ihe kacha anyị mkpa abụrụ naanị mkpa anyị na ihe na-agụ anyị James gwara ndị Kraịst ibe ya na Jehova agaghị emere ha ihe ha na-ekpe n'ekpere ma ọ bụrụ na ihe ha na-arịọ maka ya bụ ihe ha ga-eji mee ihe ọjọọ ya bụ ihe ga-abara naanị onwe ha uru James isi anọ okwu atọ atụkwarala Jehova ụka tụkwasị Jehova obi na ọ ma otu kacha mma ọ ga-esi aza ekpere gị mgbe ụfọdụ otu ọ ga-esi aza ekpere gị nwere ike ịdịtụ iche n'ihe ị tụrụ anya ya cheta kelee Jehova maka ihe ndị ọ na-emere gị kwa ụbọchị chegodi na otu obi ga-esi atọ Jehova ezigbo ụtọ ị gwa ya otu obi si dị gị ụtọ maka ihe ndị ọ na-emere gị ihe dị n'igbe agwụla paragrafụ nke iri na atọ ajụjụ Dị ka e kwuru na ndị Hibru isi anọ amaokwu iri na isii olee mgbe Jehova ga-enyere anyị aka kọwaa ajụjụ nke abụọ bụ ihe ọ bụ oge Jehova chọrọ imere m ihe m na-arịọ ya anyị nwere ike iche na ekwesịrị imere anyị ihe anyị na-ekpe n'ekpere ozugbo ma n'eziokwu Jehova ma oge kacha mma ọ ga-eji enyere anyị aka ndị Hibru isi a na amaokwu iri na isii sịrị n'ihi ya ka anyị bịa nso n'oche eze Chineke onye na-eme amara ma jiri obi ike na-ekpe ekpere ka e wee meere anyị ebere anyị enwetakwa amara ya n'oge anyị chọrọ ka e nyere anyị aka ọ bụrụ na emereghị anyị ihe anyị na arịa ozugbo anyị nwere ike iche na Jehova azaghị ekpere anyị ma o nwere ike ịbụ na oge erubeghị ka ọ zaa anyị ekpere ahụ dị ka ihe atụ chegodi gbasara nwanna nwoke ahụ kpere ekpere ka Jehova gwọọ ya ọrịa ya ọ bụrụ na Jehova arụ ọrụ ebube gwọọ ya ekwensu nwere ike ịsị na ihe mere nwanna ahụ ji na-efe Jehova bụ naanị n'ihi na Jehova gwọrọ ya ihe ọzọkwa bụ na Jehova ewepụtala oge ọ ga-eji gwọọ ọrịa niile ruokwa oge ahụ anyị agaghị atụ anya ka Jehova rụọ ọrụ ebube gwa anyị ọrịa n'ihi ya nwanna nwoke ahụ nwere ike ịrịọ Jehova ka o ya ike ọ ga-eji die nsogbu ahụ nakwa ka o mee ka obi ruo ya ala ka o nwee ike iji obi ya niile na-efe Jehova Paragraf nke iri na anọ ajụjụ gịnị ka ị mụtara n'akụkọ nwanna nwanyị Janis chegodi gbasara nwanna nwaanyị janis bụ onye kpere ekpere ka o jewe ozi na betel afọ ise gafere tupu ya amata otu jehova si zee ekpere ya ọ sịrị jehova ji oge ndị ahụ kụziere m ihe nyekwara m aka ịghọkwa ezigbo onye kraịst m kwesịrị ịtụkwasịkwu ya obi mụta otu m ga-esi na-amụ ihe n'onwe m mụtakwa na m kwesịrị ị na-enwe obi ụtọ n'agbanyeghị ebe m nọ na-ejere jehova ozi emechara kpọọ nwanna nwanyị Janis na di ya ka ha rụwa ọrụ sekit nwanna nwanyị Janis kwuru gbasara oge ahụ sị Jehova zara ekpere m ọ bụ eziokwu na ọ bụghị otu m tụrụ anya ya ka o si zaa m ya o were m oge ịghọta na otu ahụ Jehova si zaa ekpere m bụ onyinye magburu onwe ya o nyere m obi dị m ezigbo ụtọ ịchọpụta na Jehova hụrụ m n'anya ma na-enwere m obiọma paragrafụ nke iri na ise ajụjụ gịnị mere o ji dị mkpa mgbe ụfọdụ ka anyị ghara ịkapịchi ihe anyị na-ekpe n'ekpere ọnụ ajụjụ nke atọ bụ m kwesịrị ikpewe ekpere gbasara ihe ọzọ ọ bụ eziokwu na ọ dị mma ị na-akapị okwu ọnụ ma anyị kpewe ekpere ma mgbe ụfọdụ o nwere ike ịka mma ka anyị ghara ịkapịcha ya ọnụ ka anyị nwee ike ịchọpụta ihe Jehova chọrọ imere anyị chegodi gbasara nwanna nwaanyị ahụ kpere ekpere na ya chọrọ ịga ụlọ akwụkwọ maka ndị na-ekwusa ozi ọma alaeze ihe mere o ji chọọ ịga ụlọ akwụkwọ ahụ bụ ka o nwee ike gaa ozi n'ebe a chọkwuru ndị nkwusa n'ihi ya ka ọ na-ekpe ekpere ka a kpọọ ya ka ọ gaa ụlọ akwụkwọ ahụ o nwekwara ike ịrịọ Jehova ka o nyere ya aka ịchọpụta ohere ndị ọzọ o nwere ike iji jekwuoro ya ozi ihe o nwere ike ime maka ekpere ahụ o kpere bụ ịjụ onye nlekọta sekit ha ma e nwere ọgbakọ dị nso chọkwuru ndị ọsụ ụzọ o nwekwara ike idegara alaka ụlọ ọrụ akwụkwọ ozi jụọ ha ma e nwere ebe a chọkwuru ndị nkwusa ihe edere n'ala ala peji sịrị ị chọọ ịmatakwa otu ị ga-esi jee ozi na mba ọzọ gụọ akwụkwọ bụ ndị a haziri ime uche Jehova isi nke iri paragrafụ nke isii ruo na nke itoolu ihe edere n'ala ala peji agwụla foto eji kọwaa paragrafụ nke iri na ise na-egosi Nke mbụ ebe ụmụnna nwaanyị abụọ na-edejupụta fọm maka ịga ụlọ akwụkwọ maka ndị na-ekwusa ozi ọma alaeze onye nke ọbụla n'ime ha kpere ekpere tupu ya ezipụ ya nke abụọ ebe otu n'ime ụmụnna nwaanyị abụọ ahụ ji obi ụtọ na-egosi ndị enyi ya akwụkwọ eji kpọọ ya ego ụlọ akwụkwọ ahụ n'ụlọ nzukọ alaeze nwanna nwaanyị nke ọzọ ahụ tinyere akwụkwọ sokwa ha na-ele akwụkwọ ozi ahụ nke atọ ebe nwanna nwaanyị nke ọzọ ahụ a na-akpọghị na-ekpe ekpere mechaa na-ede akwụkwọ ozi o mechara na-ekwusa ozi ọma na mba ọzọ sorokwa na ndị na-arụ ụlọ ndị a na-arụ na nzukọ Jehova ihe edere na foto ahụ sịrị ọ bụrụ na ị chee na Jehova emebeghị ihe ịrịọrọ ya n'ekpere rịọ maka ihe ndị ọzọ paragrafụ nke iri na isii ajụjụ olee ihe obi kwesịrị isi anyị ike na ya Dị ka anyị mụtarala, obi kwesịrị isi anyị ike na Jehova ga-aza ekpere anyị otu na-egosi na ọ hụrụ anyị n'anya nakwa na ọ na-ekpe ikpe ziri ezi. Mgbe ụfọdụ, ọ bụghị otu anyị tụrụ anya ya ka Jehova ga-esi aza ekpere anyị, ma Jehova anaghị eleghara ekpere anyị anya. Ọ hụrụ anyị n'anya nke ukwuu, ọ gaghịkwa ahapụ anyị. N'ihi ya, tụkwasị ya obi mgbe niile, na-ekpe ekpere na-akọrọ ya otu ọ dị gị n'obi. abụọma ọma nke iri isii na abụọ amaokwu asatọ n'ihe gbasara ekpere ole ihe anyị kwesịrị ịtụ anya ka Jehova meere anyị gịnị ka Jehova na-atụ anya ka anyị mee gịnị mere o nwere ike iji dị mkpa ka anyị gbanwee ihe ụfọdụ anyị na-ekpe n'ekpere abụ nke iri anọ na atọ ekpere eji ekele Chineke isiokwu a agwụla